shashasha Igbo kwenu shashasha Igbo ṅụrịanụ, okwu iri dị mfe n'asụsụ Igbo. Daalụ that is thank you. Daalụ that is greeting. Ndo sympathy. Nri food. Mmiri water. Ego money. Mba is no. Ee is yes. Bia, that is come. Biko, that is please.